waw <laughs> igbebụ igbo a sị na mmiri eju awọ ọnụ ekene m nwoke kene nwaanyị na anwụ nke a nke a nyere m sị m ka m weta dị unu na nke a nyere m na mmiri eju awọ ọnụ dibia anụnwa pụtago si na ọ na-ele ọgwụ eji asa anya bezọ ndị na-mgbọrọgwụ etiri na e mmiri bọtụl shikia shikia ihu ha anya ya ịpụta ha na-asị gị m na afọ ngene na-abịa isi London nye m gbasara na nkemele gị na ebe isi wee bịa lele nwanne nna gị iji ka wee nye ya ego mgbasa gara aga sị gị yes nyechara ihe ego ahụ o ji wee jee ebe dị otu a wee mee gị nke a mee gị nke a ọsọgbọ mmiri a ka ọ ya bụ ha nwụchaa ha na-ekwu bezon ndị ndị wayo bezon ndị fek ndị nọkwa na na chọọchị nọkwa nọgo n'ọka nwa elele ele ụmụ ndị na-achọ ya ọkụ ọkụ hmm? Amarachukwu adịghị agbaghe ya agbagha. See, see, Jokofu, ihe ọbụla Chukwu na-enye, Ekwensu na- na-emefeki ya. Na nghọta, ọ Chukwu kere ihe niile dị n'ụwa. O kechara ihe niile ma osisi, ihe ma osisi na ndị mmadụ ji eme dis nọnsensị ha na-eme. Chukwu kechara ha ncha niile. Mana ịmaọbụ o kechazi ya Ekwensu wee je kọnspaya nke wee ya wee na-asị ka o mekwara atịn ihe maka iwu ya bụ na Ka ị e ka anyị si wee kechaa mmadụ wee sikwu na kecha mmadụ wee sị na ọ kechalụ mmadụ in his image and likeness makwa ihe na-ene mmadụ anya ndị na eme mmadụ ibe gị anya na ọ na-aka Chukwu dị o gị fụ mmadụ ibe gị n'anya ka isi wee fụ onwe gị wetago ka ịfụcha mmadụ ibe gị n'anya ị na-afụ mmadụ ibe gị n'anya makwa ị anyị na-afụ Chukwu n'anya because ọ mmadụ bụ Chukwu a na-afụ anya ọ nweghị onye asị gị na ụwa na-afụgo Chukwu mana slọnga long na-afụ mmadụ ibe gị n'anya Ifukuchukwu. So ndị mmadụ wee na conspires against their fellow human being in order for through the work of Satan in order to bring down the work of God. Emekene na ebe nwoke asị na mmeri oji n'aka bụ ihe ndị some fake pastors some bụ ndị fake pastors ji afọ ụzọ maka original nwara dịkwa ụmụ ndị na-eme mmeri ya mana ndị sịkwa na ha na-ene idi ya ọ na-akpọ ndị kọstọmas ya n'ọha nwe ka ha ji afọ ụzọ ọhaneze berike mụ bịara onye ibe ka m kwuo tata hmm? abịa m ka m kọwalụ gbasara ọsa na-abụ ahụ unu na-anụ na-ada n'elu na-ada n'ala ọsa hmm? na-abụ na eku ebe niile ka nsị na na na ya bụ pastọ uji abụ ụzọ pastọ uji ụzọ n'ụlọ ụka abụrụ ọbụlọkwa n'ife baịbụl nyere ya ibe nwe bụ anyị bịapụlụ n'ala ibe nwe bụ ọsa na mbụ ibe nwe njiri aka nwa kpọtụrụ nwe were njiri aka mmiri bụ ibe dị ya n'ime ibe ndị ọzọ bụ azịa ndụ hmm? ibe nwe bụ ya bụ ọsa na abụ abụ ị na-abụ nke bụ nke a na-anwụ anwụ na dị na bọtụlụ mụ nwa na-anwụrọ mana m na-emele mmadụ ndị malụ m ya gwanwụ na avan ka m na-agba ngwụsị ava na ana ava ekwu okwu mana nke nwe bụ ọsa na mbụ pastọ nwa na-abụkwa ụzọ n'ụlọ ụka ọsana mbụkọ na-ebi ụzọ ibe nwe pastọ nwa na-alachala ya nwee pụta n'iru ọta dịka ndị lili nyaahụ pastọ ya akọwala ma ọ pụta n'iru ọta ọsana mbụkọ na-eyi ụzọ ibe nwe bụ ya bụ ọsana mbụ da ministri ị na-eje ya bụ oge ọbụla ijelu akọwalụ ibe niile melụ na ndụ ụkọ ọrụ evritin kpọwa ava anyị na-abata ozigbo akpọwa ava ụfọdụ ndị bi na-eyi uzukwa ya bụ ọsana mbụ anyị bịapụlụ naanị ka ọ bụ ọ bụrụ ọgwụ ibe nwa bụrụ ọgwụ anyị bịapụlụ naanị ka ọ bụ ọ bụrụ na ọ bụrụ na ị ụwa ya bụ abịa na ị nwere na bọtụlụ tinye mmiri ọcha na ịṅụọ mmiri ahụ ịhụ ụzọ kama every 77 days na-etinyekwa ọzọ na-anwụ n'ọnụ ị na-anwụ na-ahụ mmụọ ụzọ ụdị ahụ ka o si adị bụ ya bụ ọsa na mbụ ndịla ka nkọwala ọra na eze nke nwere mma enye ya mmadụ fri ebe ọ bụla ị na ọ bụla ị idili ya ka ị kọnfam ma ibe nwe na-ekwu ma ọ bụ eziokwu ma ọ bụ asị hmm? deelu ka wa wee bil nke nwe bụ bụ dị ya ọ bụrụ mmanya ọkụ iwe nwa bụrụ dry gin ọ mmiri ka ntị na nke na ụfọdụ ndị mmadụ na-eti ezigbo mmanya ọkụ mana nke nwa nkịta nwa bụ ibe dị ya bụ mmiri ọ bụrụ na ị na-idili ya ị gwa m send alụ m yo adreesị melụ ya wee bil kịta ịbụ ya n'anyanwụ na mba ọ bụ niile na-ewu ọbụla ọlụ ọlụ ọlụ ụdị ahụ ji wee gwa ịmara na ibe nna gwa bụ eziokwu hmm? tụmeri pastọs ya abịa gwa ụsị na ike adịrọ na omenanị na ike adịrọ na dis and that na anybody ọbụla na-aga n'ime ọbịa na-apụta mgbọrọgwụ na-apụta ahịhịa na onye ahụ ugo eh, to hell fire dis and that vanwa na onwe vive ababa ji ahụ ụzọ va ji uwe ụwa ego n'ụlọ ụka ọsa na abụọ nwa na-eyuzu onwe nke mmezukwu na obele oge nke abụ a na-akpọ push and fall nke abụ a na-akpọ pastọ metụwa aka ọsị na anointing ejidewo dawon bụ push and fall mmemme obele oge zukọ mmesịkwa m nyekwu ya mmadụ fri ka ị nene n'ebe ọ bụla ị nọ ka ị nwee mmadụ ma ive nwe nkwuru ọ bụ eziokwu maọbụ na ọ bụla eziokwu hmm? ive ndị aba bụrụ ọgwụ ama m na o nwere onye abụ ọbụla onye abụ nwepụtara ọsịnwụ na ọgwụ ka ya nwepụtara ọbụla ọgwụ ive nwe bụ anyị bịa pụrụ na inweta ya nwụrụ mmụọ ya akpọku nwee nwe ya bụ ive ọlụ ọlụ ọlụ inwepụta eti ya na bọtụlụ maọbụ taa n'ọnụ weta nnu ọlụbalụ ọlụ ị na ive nna akọwalụ ebedika mụ bịalị ka ọ dị mma ka anyị na-eme onye abụọ dị mma ka na-akalị ya A wee na-ekwukwa ọzọ wee na-asị na <laughs> afọmụzọ akarịa maka na-akụ aka nke ntị n'ibi na mgbe gboo ọ dị ọ dị ịghọtago na mgbe ụmụazị jizọs gagide gagide wee na-asị ya masta na ịfọrọ onye ndị na-akast demon with your name you saw them casting and making miracle in your name Jesus or should you rebuke them ọ sị ha mba hapụ ha na mgbe a ya ahọpụtasị afịfịa na ilili ọ ya ahụ hoo hoo hoo hoo naghị ama mgbe amala ndị be ndị ndago mgbe Pọl na-agakwa mishọnarị jọnin nwekwa nwatakịrị nwaanyị ha ji atọghasị ego held by her band masters ha jiri gel eji were a na-akpali gị bịara gel agwa gị ihe na-eme gị na afọlọ gị vishọn mana ozugbo ozugbo ọsachịta Pọl ha ha na-asị na ndị a bụ ndị amụma biko si na wee wee wee iwe mmago wee wee iwe wee si ayu you this spirit leave this girl instantly the spirit pụọ ya n'ime hmm, nsogbu dị ndị ndị na-achị the girl ndị ji akpara ego n'afọ na group crew against them wee sị na laịlaị unu ya n'obodo a unu abụlọkọla iwe of business unu ya hapụlịrị nke a nke a so hapụcha ọ dịbalụgboo ọ dịbalụgboo mana ọ bụrụ na ịda agụta akwụkwọ nsọ ha ama na ụdị ihe a mgbe gboo ọdịbalụ gboo ka ọ bụ so a sị na omenala ya adị ụka ya adị ndị ọjọọ ya adịkwa mana mgbe a ya atụghachasị ililo n'ihe ịmago ndị ebe a kọlụ ji họsịsịa ililo ji ga-adịlịkwa ọmgbe aka ya mana, na ọ sị allow them to grow together na mgbe oge ililo ya ahọchịsị that is my essence of making this video ọghọtago so na mecha ya subscribe gwara this channel ị subscribe cha mgbe notification kena enweta notification mgbe ọbụla agha aghọle ndị agha aghọle mana ịma gaa nwa gbago mkpọrọgwụ sie ike unshakable <laughs> onwe ha n'afọ gbaa mme a ga-enwe mgbe ọzọ